ọhaneze ndị igbo ekenekwa mụnụ biko ebe obina na-anụ ozi ebe ọbụla na-enweta meseji a ah, biko kaba arụ na-eshi ya ka o nwee ike na-aga viral biko according to story according to ihe anyị na-enweta na this incident me na South Africa over the weekend mara m mgbe ome mana na suspect ma between Thursday Friday or Saturday ka this thing mee because na amara m ihe na-esele ndị be anyị na ndị polis na South Africa because I also want to say that ndị be anyị unu fụ unu mmalụ biko eji m ohere sika ndụ ndị be anyị unu mmalụ na unu nọ mba ofesi and ndị mba ofesi ahụ unu ma na unu na ha isiri ofe ụzọ agakọ unu ma even generally us nigerian sef na iburugode nigerian south africa na alaikere ndị be anyị unu ma na ha laikere ndị naijiria si wee bụrụzie nke ndị bụ ndị igbo biko na ha bịagoba singl out na most especially na most nigerians nọ na south africa bụ ndị igbo so nya bụ ihe na-aga ewutebe ha na bụ ihe na-aga ewute bikos na ụmụ nwoke anyị na-agba mbọ wee wel ndị anyị na-agba mbọ na mba ofesi icheke na ha gara aga ahụ ebuo ma ịtọ gara aga igbu ndị be anyị ga-agala ala na saut afrịka nke abụrụzi nọọ nwanne na nwanne na nna gị ha bụ ndị polisi onwe ka ihe si dakọrọ gị na ndị obodo gidigidi bifo emere emere isa na polisi strangụlụ onye ahụ ọnwụnwa ọ na polisi nwere ike gbakee onye ahụ egbe ọ na-akpala mmadụ aka ebe ndụ na na-adị mmadụ efe ọnya ha tọgbọlụ ka ozu so like this video kịta dị na na-eplie n'akụkụ ebe na ya afụ ihe a nwanne anyị nwoke ya nwanne anyị nwoke asị na ndị eke bulia na South Africa biko doo ịkabarụ na-afụ vidiyo kabarụ na-eshie ka ndị nwee ozu wee fụkwa ozu nwanne ha biko na ịbụrụ onye igbo ọbụla nọ South Africa biko gbalụ n'ụkwụ n'ụkwụ ọsọ South Africa abụrụ be anyị South Africa abụrụ Nigeria South Africa abụrụ ana igbo anyị unu ofu ebe ndị mmadụ ha etiri ndị igbo wee wee generally as an, igbo man you are already a suspect you are already an enemy being an igbo man alone you are already an enemy to anybody anybody follow outside nigeria even within nigeria so dododo ajighara wee na-asịkwa biko ndị o melụ ha dibe ndị ndị ya bụ ihe metụtara ha biko ha dibe nwanne anyị nwoke kwa na-egburu egbu ka mkpụrụ obi ya zụkwa n'ike na ndụgwa ka barushia vidiyo ka Alice Karitin wee nwee ike gaa viral ndị ọbụla nwekwanụ ndị nwe ha nwee mee the arrangement maka na mplay the full video na anụ ka akwa na-akpọtụ na the background bikos na ọ dịrịzi a young man gba mbọ a na-ebunatazi ya ka kago ọ bụrụzi aka isi bunata mmadụ ka kago chukwu na-ekwekwana ka anyị nwụọ n'ụzọ ije ebe a na-achọta afọ ihe mmadụ ya ele maka na very painful thing at a prime at your prime age ikwesị ịbụ a blessing to your parents and your siblings mmadụ a na-anwụ n'ụzụ onwe ike abịakwanala onye ọbụla bụ onye igbo chere ije gbaa mbọ ka ọ wee nweta ihe afọ ya ele anyị wee na-asị biko na udododo ndị be anyị ka anyị na-ehikwana asaa n'anya ebe ọbụla anyị nọ okwu baha na nke bụ weta isi bịa were isi nna gbabala ya ọsọ anụrụ mana ndị eke especially ndị eke na South Africa ejiri anya afụ Nigerians desa okwu daka ha ala gị na ha kpam chọọ dị emu ihe ọbụla ha beta ha jọsụ ife ha agbakie egbe ha agbakie egbe ofe ihe mee onye ahụ nwoke onye a na-asịgodo na aka ya dị ọcha na aka ya dị ọcha ha eji ha dịka eletrik shọkụ gidi ya oo chere ndụ apụọ ọnya ahụ na-arụ ọ bụrụ gị na act of onye ahụ anyị na-ekwube act wikednes wickedness oh, efu your own fellow black person ya na-anọsi ya ọgụ mana unu jee ofu ndị ọchọ unu ehubele ha isi so biko nụ ndị be anyị asị m ka m weta ozi ya ka ọ dị mgbe ọzọ